isiokwu a na-amụ amụ nke iri atọ na abụọ a ga-amụ isiokwu a n'izu malitere na ọktoba 2 ruo 8 na-ele ihe anya otu kwesịrị ekwesị ka Jehova amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a meenụ ka mmadụ niile mara anụnụ na-ele ihe anya otu kwesịrị ekwesị ndị Filipa isi anọ amaokwu ise abụ nke iri asatọ na itoolu gee ntị rube isi ka a gọzie gị ihe isiokwu a na-ekwu Jehova na Jizọs na-ele ihe anya otu kwesịrị ekwesị ha chọkwara ka anyị mụta agwa ahụ ọ bụrụ na anyị na-ele ihe anya otu kwesịrị ekwesị ọ ga-adịrị anyị mfe ịnabata ihe ndị gbanwere na ndụ anyị dị ka mgbe ọrịa jidere anyị ma ọ bụ mgbe ego kọrọ anyị ọ ga-emekwa ka udo dịrị n'ọgbakọ ọgbakọ adịrịkwa n'otu paragrafụ nke mbụ ajụjụ olee otu onye kraịst kwesịrị isi adị ka osisi e nwere ndị na-ekwusị ifufe anaghị agbaji osisi nwere ike ịrọgharị arọgharị ihe a gosiri na ọ bụrụ na osisi a na-arọgharị arọgharị mgbe ifufe na-efesi ike ọ na-eme ka ọ ghara ịgbaji anyị chụrụ na-eme nke ọma na ofufe Chineke anyị agaghị esiwe ọnwụ ka ihe ga otu anyị chọrọ mgbe niile olee otu anyị ga-esi eme ya ọ bụ ị na-ele ihe anya otu kwesịrị ekwesị ma nabata ihe ndị gbanwere na ndụ anyị gharakwa ịmanye ndị ọzọ ka ha gbanwee otu ha si ele ihe anya nakwa ihe ndị ha kpebiri ime Foto eji kọwaa paragrafụ nke mbụ na-egosi ebe oke ifufe na-efe ụdị osisi abụọ otu n'ime ha na-arọgharị arọgharị ya eme ka ọ ghara ịda nke ọzọ anaghị arọgharị arọgharị ya eme ka ọ gbajie ihe edere na foto ahụ sịrị olee ụdị osisi ị ga-achọ ịbụ paragrafụ nke abụọ ajụjụ olee agwa ndị ga-enyere anyị aka ịnabata ihe ndị gbanwere na ndụ anyị oleekwa ihe anyị ga-amụ n'isiokwu a ebe anyị na-efe Jehova anyị kwesịrị na-ele ihe anya otu kwesịrị ekwesị anyị kwesịkwara ịdị umeala n'obi ma na-enwere ndị mmadụ obi ebere n'isiokwu a anyị ga-ahụ otu agwa ndị a si nyere ụfọdụ ndị Kraịst aka ịdị ihe ndị gbanwere na ndụ ha anyị ga-ahụkwa otu agwa ndị a nwere ike isi enyere anyị aka maka anyị bụrụ ụzọ hụ ihe anyị ga-amụta n'aka Jehova na Jizọs ọ bụ ha kacha egosi na ha na-ele ihe anya otu kwesịrị ekwesị Jehova na Jizọs na-ele ihe anya otu kwesịrị ekwesị paragrafụ nke atọ ajụjụ olee otu anyị si mara na Jehova na-ele ihe anya otu kwesịrị ekwesị Baịbụl kpọrọ Jehova oke nkume n'ihi na o guzosiri ike kwụrụkwa chịm Ditronomi isi iri atọ na abụọ amaokwu anọ ma ọ na-elekwa ihe anya otu kwesịrị ekwesị ka ihe na-agbanwe n'ụwa a Jehova na-agbanwekwa ihe ndị ọ na-eme iji jide n'aka na ihe niile o kwere na nkwa mezuru Jehova kere ụmụ mmadụ n'oyiyi ya n'ihi ya anyị ga-enwe ike ịgbanwe ma ọ bụrụ na ihe agbanwee o si na Baịbụl kwuo ihe ndị doro anya ga-enyere anyị aka ime ezigbo mkpebi n'agbanyeghị nsogbu bịara anyị ihe Jehova na-eme nakwa ihe ndị dị n'okwu ya bụ Baịbụl na-egosi n'eziokwu na n'agbanyeghị na ọ bụ oke nkume ọ na-elekwa ihe anya otu kwesịrị ekwesị paragrafụ nke anọ ajụjụ nye ihe atụ gosi na Jehova na-ele ihe anya otu kwesịrị ekwesị Jehova zuru oke na-elekwa ihe anya otu kwesịrị ekwesị ọ naghị eji aka ike emeso ụmụ mmadụ ihe dịka ihe atụ legodo otu Jehova si gosi na ọ na-ele ihe anya otu kwesịrị ekwesị n'otu o si meso ụmụ Izrel Onye gị iwu ka ma ọgaranya ma ogbenye jiri otu ihe na-achụrụ ya àjà mgbe ụfọdụ ọ na-ahapụ onye nke ọbụla ka o jiri ihe ndị ọ ga-ewetali chụọrọ ya àjà levitikọs isi ise amaokwu asaa na nke iri na otu sịrị ma ọ bụrụ na ọ gaghị ewetali atụrụ ọ ga-ewetara Jehova nduru abụọ ma ọ bụ ụmụ mkpalakwụkwọ abụọ ka ha bụrụ àjà ikpe ọmụma maka mmehie ya otu ga-abụ maka àjà mmehie otu abụrụ maka àjà a na-esu ọkụ ma ọ bụrụ na ọ gaghị ewetali nduru abụọ ma ọ bụ ụmụ mkpalakwụkwọ abụọ ọ ga-eweta otu ụzọ n'ụzọ iri nke otu efa ntụ ọka e gwere nke ọma ka ọ bụrụ àjà mmehie maka mmehie ya ọ gaghị awụ mmanụ n'elu ya ma ọ bụ tụkwasị frankincense n'elu ya n'ihi na ọ bụ aja mmehie paragrafụ nke ise ajụjụ mee ihe atụ gosiri na Jehova dị umeala n'obi ma na-enwe obi ebere Jehova dị umeala n'obi ma na-eme ebere ọ bụ ya mere o ji ele ihe anya otu kwesịrị ekwesị dịka ihe atụ Jehova gosiri na ọ dị umeala n'obi mgbe ọ chọrọ ibibi ndị ọjọọ bi na Sọdọm o si n'ọnụ ndị mmụọ ozi ya gwa Lọt bụ onye ezi omume ka ọ gbaga n'ebe bụ ugwu ugwu ụjọ nọ na-atụ Lọt ịgbaga ebe ahụ n'ihi ya ọ rịọrọ Jehova ka ọ hapụ ya na ndị ezinụlọ ya ka ha gbaga na Zoa bụ obere obodo Jehova chọkwara ibibi a sị na Jehova chọrọ ọ gaara agwa Lọt na ọ ga emeriri ihe o kwuru na-ewepụghị ya ihe ọ bụla kama ime otu ahụ o mere ihe Lọt rịọrọ ya ọ bụ eziokwu na ọ ga-eme ka ọ ghara ibibi obodo Zoa mgbe ọtụtụ narị afọ gara Jehova metere ndị bi na Ninive ebere o zigara onye amụma ya bụ Jona ka ọ gaa gwa ha na a ga-ebibi obodo ahụ na ndị ọjọọ bi na ya n'oge na-adịghị anya ma ndị Ninive chegharịrị Jehova emere ha ebere ma hapụ ibibi ha paragrafụ nke isii ajụjụ nye ihe atụ gosi na Jizọs na-ele ihe anya otu kwesịrị ekwesị ka Jehova Jizọs na-elekwa ihe anya otu kwesịrị ekwesị ka Jehova ndị e zitere ya ka ọ bịa kwusara ozi ọma n'ụwa bụ atụrụ furu efu bụ mba Izrel ma o gosiri na ọ na-ele ihe anya otu kwesịrị ekwesị mgbe ọ na-arụ ọrụ ahụ dịka ihe atụ otu nwaanyị na-abụghị onye Izrel rịọrọ ya ka ọ gwọọ nwa ya nwaanyị mmụọ ọjọọ ji aka ọjọọ Jizọs metere nwaanyị ahụ ebere ma gwọọ nwa ya otu ahụ ọ rịọrọ ya Matu isi iri na ise amaokwu iri abụọ na otu ruo iri abụọ na asatọ leekwa ihe atụ ọzọ mgbe Jizọs na-eje ozi ya o buru ụzọ sị onye ọbụla nke na-agọ n'ahụ m m ga-agọ n'ahụkwa ya matu isi iri amaokwu iri atọ na atọ ma Ọgana hụrụ Pita bụ onye gọnahụrụ ya ugboro atọ mba Jizọs mana ihe Pita mere wutere ya nakwa na o nwere okwukwe mgbe a kpọlitechara Jizọs n'ọnwụ ọ pụtara n'ihu Pita o nwere ike ịbụ ka o mee ka obi sie ya ike na ọ gbagharala ya nakwa na ọ hụrụ ya n'anya paragrafụ nke asaa ajụjụ dịka e kwuru na ndị Filipa isi anọ amaokwu ise olee otu anyị chọrọ ka ndị mmadụ si na-ele anyị anya anyị ahụla na Jehova Chineke na Jizọs Kraịst na-ele ihe anya otu kwesịrị ekwesị anyị nwakwanụ Jehova chọrọ ka anyị na-ele ihe anya otu kwesịrị ekwesị ndị Filipa isi anọ amaokwu ise sịrị meenụ ka mmadụ niile mara na unu na-ele ihe anya otu kwesịrị ekwesị onye nwe anyị nọ nso otu Baịbụl ọzọ si sụgharịa ma okwu a bụ jiri àgwà gị gosi na ị na-ele ihe anya otu kwesịrị ekwesị anyị nwere ike iji onwe anyị sị ndị mmadụ ha na-ele m anya ka onye na-ele ihe anya otu kwesịrị ekwesị onye na-anaghị esi ọnwụ ka eme ihe ọ chọrọ mgbe niile ka ha na-ele m anya ka onye dị aka ike onye na-esi ọnwụ ka eme ihe ọ chọrọ mgbe niile m na-esi ọnwụ ka ndị ọzọ mee ihe m chere na ọ bụ otu ekwesị isi eme ya ka m na-ege ndị ọzọ ntị mgbe ha na-ekwu uche ha ma mee ihe ha chọrọ mgbe o kwuru omume ọ bụrụ na anyị a na-elekwa ihe anya otu kwesịrị ekwesị anyị ga na-emekwu ka Jehova na Jizọs ka anyị lụzie ebe abụọ anyị kwesịrị igosi na a na-ele ihe anyị otu kwesịrị ekwesị ya bụ mgbe ihe gbanwere na ndụ anyị na mgbe ihe ndị ọzọ chere na ihe ndị ha kpebiri dị iche na nke anyị na-ele ihe anyị otu kwesịrị ekwesị mgbe ihe gbanwere na ndụ gị paragrafụ nke asatọ ajụjụ olee ihe ga-enyere anyị aka ị na-ele ihe anyị otu kwesịrị ekwesị mgbe ihe gbanwere na ndụ anyị ile ihe anyị otu kwesịrị ekwesị pụtara na anyị ga-adị njikere ịgbanwe ihe ụfọdụ na ndụ anyị ma ihe gbanwee ihe gbanwee na ndụ anyị o nwere ike ime ka ihe siwere anyị ike mgbe anyị na-atụghị anya ya ezigbo ọrịa nwere ike ịbịa anyị na mberede ihe nwekwara ike gbanwee n'ọchịchị n'otu ntabi anya nke nwere ike ime ka ihe siere anyị ike ọ bụrụ na a gbanweere anyị ọrụ na nzukọ Jehova o nwedịrị ike ime ka ihe sitụrụ anyị ike n'agbanyeghị nsogbu bịara gị ị ga-edili ya ma ime ihe anọ ndị a nke mbụ ghọta na ihe agbanweela nke abụọ chewezie gbasara ọdịnihu nke atọ chọpụta ihe ọma niile na-emere gị nakwa nke anọ na-enyere ndị ọzọ aka ka anyị leba anya n'akụkọ ụfọdụ mere eme gosiri otu ime ihe ndị a nwere ike isi nyere anyị aka ihe e dere na ala ala peji sịrị gụọ isiokwu bụ ihe ị ga-eme ma ihe gbanweere gị ọ gbara na teta nke anọ 2016 ihe dị n'ala ala peji agwụla paragrafụ nke itoolu ajụjụ olee otu otu di na nwunye bụ ndị ozi ala ọzọ si die nsogbu ha na-atụghị anya ya bịara ha ghọta na ihe agbanweela e nwere otu nwanna na nwunye e zigara n'obodo ọzọ ka ha bụrụ ndị ozi ala ọzọ aha ha bụ Emanuele na Francisca ozugbo ha ruru ebe ahụ bido ịmụ asụsụ ndị obodo ahụ na-agbalịkwa ka ọgbakọ ọhụrụ ahụ ha gafere mara ha ahụ ọrịa coronavirus bidoro ya eme ka ha na ndị ọzọ ghara ị na-anọkọ mama francisca nwụrụ na mberede francisca chọsiri ike ịla gaa nọnyere ndị ezinụlọ ha ma ọrịa coronavirus ekweghị ya laa olee otu o si die ihe a na-agbawa obi nke mbụ Emanuele na francisca nwunye ya kpere ekpere ka jehova nye ha amamihe ha ga-eji were ụbọchị ọbụla otu ha si hụ ya jehova zara ekpere ha o ji ọgbakọ ya zaa ha ekpere ha n'oge dabara adaba dịka ihe atụ ihe otu nwanna kwuru n'otu vidiyo a gbara ya ajụjụ ọnụ gbara ha ume nwanna ahụ sịrị ozugbo anyị were ụwa anyị otu anyị si hụ ya anyị ga-enwetaghachi ọṅụ maka na-eme ihe ndị anyị kwesịrị ime n'agbanyeghị otu ihe si dịrị ugbu a ihe edere n'ala ala peji sịrị lee vidiyo ahụ ya bụ ajụjụ ọnụ a gbara nwanna Dimitri Mikalov ị ga-ahụ ya n'isiokwu bụ Jehova na-eme ka mkpagbu a na-akpagbu ndị ya aghọ ohere ọma iji izi ozi ọma n'usoro ihe omume ozi anyị n'otu anyị si ebi ndụ nke March ruo Eprel 2021 ihe ede n'ala ala peji agwụla nke abụọ ha kpebiri na ha ga-agba mbọ mụtakwa otu esi eji ekwentị ezi ozi ọma ha jide ya malite ịmụrụ mmadụ Baịbụl nke atọ ha kwere ka ụmụnna ha nyere ha aka obi dịkwuha ụtọ maka ya otu ezigbo nwanna nwaanyị na-ezigara ha otu amaokwu Baịbụl n'ụbọchị ọ bụla ruo otu afọ ọ bụrụ na anyị nwa aghọta na ihe agbanweela ọ ga-eme ka obi dịrị anyị ụtọ n'ihe ndị anyị nwere ike ime paragrafụ nke iri ajụjụ olee otu otu nwanna nwaanyị si nabata nnukwu ihe gbanwere na ndụ ya na-eche ihe ndị ga-eme n'ọdịnihu chọpụtakwa ihe ọma ndị na-emere gị ugbu a e nwere otu nwanna nwaanyị onye Romania bi na Japan aha ya bụ Kristina o wetara ya mgbe e kposoro ọgbakọ bekee ọ nọ na ya ma ọ nọghị na-eche gbasara ihe merenụ kama o kpebiri na ya ga-eme ike ya niile n'ọgbakọ na-eji asụsụ Japanis amụ ihe ọ nọ na ya otu o si mee ya bụ ị na-agbasi mbọ ike n'ozi ọma nakwa n'ọgbakọ ọ gwụrụ onye ya na ya na arụkọ bụ ọrụ ka o nyere ya aka ịmụtakwa asụsụ Japanis nwaanyị ahụ kwetara iji Baịbụl na broshuọ na-enwe obi ụtọ ruo mgbe ebighị ebi kụziere ya asụsụ Japanis nwanna nwaanyị Kristina mụtakwuru asụsụ Japanis nke ọma ma ihe ọzọ merenụ bụ na nwaanyị ahụ nyere ya aka malitere enwewe mmasị ịmụ Baịbụl ọ bụrụ na anyị a na-eche gbasara ihe ndị ga-eme n'ọdịnihu nakwa ihe ọma ndị na-emere anyị mgbanwe ndị anyị na-atụghị anya ha nwere ike ime ka anyị nweta ngọzi ndị anyị na-atụghị anya ha paragrafụ nke iri na otu ajụjụ gịnị ka otu di na nwunye mere mgbe ego kọrọ ha na-enyere ndị ọzọ aka e nwere otu nwanna na nwunye ya bi n'obodo a machiri anyị kwusa ozi ọma ihe bịara siere ha ike mgbe ego kọrọ n'obodo ahụ olee ihe nyere ha aka ihe mbụ ha mere bụ iselata aka n'otu ha si emefu ego ihe ọzọ ha mere bụ ị na-ekwusasị ozi ọma ike si otu ahụ na-enyere ndị mmadụ aka ihe a mere ka ha ghara ilekwasị anya na nsogbu ndị ha nwere nwanne ahụ sịrị iji oge buru ibu ekwusa ozi ọma mere ka anyị ghara ị na-enwe oge anyị ga-eji na-eche gbasara ihe ndị na-adịghị mma meekwa ka anyị nwekwa oge anyị ga-eji na-eme ihe Jehova chọrọ ọ bụrụ na ihe agbanwee anyị kwesịrị icheta na ọ dị ezigbo mkpa ị na-enyere ndị ọzọ aka karịchaa ikwusara ndị mmadụ ozi ọma paragrafụ nke iri na abụọ ajụjụ olee otu ihe Pọl onye ozi mere nwere ike isi nyere anyị aka ịgbanwe ihe ụfọdụ n'ozi anyị anyị kwesịkwara ị na-adị njikere ịgbanwe ihe ụfọdụ n'ozi anyị ndị anyị na-ahụkarị n'ozi ọma bụ ndị ebe ha si agwa ha na ihe ndị ha kwere dị iche iche Pọl onye ozi na-agbanwe ihe ụfọdụ n'ozi ya anyị nwekwara ike ịmụta ihe n'aka ya jizọs họpụtara pọl ka ọ bụrụ onye ozi nke ndị mba ọzọ ndị rom isi iri na otu amaokwu iri na atọ n'ihi ya pọl kwusara ndị juu ndị grik ndị gụrụ oke akwụkwọ ndị nọ n'ime obodo ndị nọ n'ọchịchị na ndị eze ozi ọma ka pọl nwee ike izi ụdị ndị a niile ozi ọma o mere ihe niile iji nyere ụdị mmadụ niile aka ndị kọrentị nke mbụ isi itoolu amaokwu iri na itoolu ruo iri abụọ na atọ o chebara omenala ha otu esi zụọ ha nakwa ihe ndị ha kwere echiche zizie ha ozi ọma otu ọ ga-eru ha n'obi anyị nwa nwere ike ị na-emekwu nke ọma n'ozi anyị ma ọ bụrụ na anyị a na-agbanwe ihe ụfọdụ ma na-agbalị na-eche gbasara otu ka mma anyị ga-esi enyere onye nke ọbụla aka esi n'ọnwụ na ndị ọzọ ga-ahapụ ihe ha kpebiri paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị ka e kwuru na ndị kọrentị nke mbụ isi asata amaokwu itoolu anyị nwere ike izere ma ọ bụrụ na anyị anaghị esi ọnwụ ka ndị ọzọ hapụ ihe ha kpebiri ile ihe anyị otu kwesịrị ekwesị na-enyekwara anyị aka ka anyị ghara isi ọnwụ ka ndị mmadụ hapụ ihe ha kpebiri mewe nke anyị dịka ihe atụ ọ na-amasị ụfọdụ ụmụnna anyị nwaanyị itecha ntecha ma e nwere ndị ọ na-anaghị amasị ụfọdụ ndị kraịst na-aṅụ mmanya na-aba n'anya ma ha anaghị aṅụfe ya oke mana e nwere ndị nke kpebiri na ha agaghị aṅụ ya chaa chaa ndị kraịst niile chọrọ ka ahụ na-agbasi ha ike ma ihe ha na-ekpebi gbasara otu a ga-esi agwọ ha ọrịa na-adị iche iche ọ bụrụ na anyị ekwetasị ike na ihe anyị kpebiri kacha mma ma gbalịwa ime ka ndị ọzọ kweta ime ka anyị o nwere ike ime ka ụfọdụ ụmụnna zọhie ụkwụ o nwekwara ike ịkpata esemokwu anyị agaghị achọta dị ka ụdị ihe ahụ mee ndị kọrentị nke mbụ isi asatọ itoolu sịrị ma kpachara na anya ka a ghara inwe otu ọbụla ikike unu nwere ime ihe unu chọrọ ime ga-esi mee ka ndị na-esi ike zọhie ụkwụ ka anyị leba anya n'ihe atụ abụọ gosiri otu ime ihe Baịbụl kwuru ga-esi enyere anyị aka ile ihe anya otu kwesịrị ekwesị ma na-eme ka udo dịrị foto eji kọwaa paragrafụ nke iri na atọ na-egosi ebe osisi ahụ e gosiri na foto bụ nke ụzọ rọgharịrị mgbe oke ifufe na-efe obere foto dị n'akụkụ ya na-egosi ebe otu nwanna na-ele nwanna ọzọ ji iko mmanya anya ọjọọ ihe edere na foto ahụ sịrị ọ bụrụ na anyị a na-ele ihe anya otu kwesịrị ekwesị anyị agaghị esi ọnwụ ka ndị mmadụ hapụ ihe ha kpebiri mewe nke anyị paragrafụ nke iri na anọ ajụjụ olee ihe Baịbụl kwuru ga-enyere anyị aka ime otu anyị ga-esi na-eji ejiji ejiji Jehova anaghị agwa anyị uwe anyị ga-eyi na nke anyị na-agaghị eyi kama ọ gwara anyị ihe ga-enyere anyị aka ịhọrọ ụdị uwe anyị ga-eyi anyị kwesịrị ị na-eji ejiji otu gosiri na anyị bụ ndị ozi Chineke ndị na-eche echiche nke ọma ndị na-emerụ ihe n'oke nakwa ndị na-ele ihe anya otu dị mma timoti nke mbụ isi abụọ amaokwu itoolu na nke iri pita nke mbụ isi atọ amaokwu atọ n'ihi ya anyị anaghị achọ ka ndị mmadụ lewe anyị n'ihi ụdị uwe anyị yi ihe baịbụl kwuru na-enyekwara ndị okenye aka ka ha ghara inye iwu gbasara ụdị uwe mmadụ ga-eyi ma ọ bụ ụdị isi mmadụ ga-eme ma ọ bụkwa na ụdị isi mmadụ ga-akpụ dịka ihe atụ ndị okenye nọ n'otu ọgbakọ chọrọ inyere ụfọdụ ndị na-eto eto nọ n'ọgbakọ ha aka ndị na-eto eto ahụ na-akpụ ụdị isi na-ewuru ndị na-eto eto ibe ha ha na-akpụda isi ha akpụda ma ọ naghị adị mma n'anya olee otú ndị okenye ga-esi enyere ha aka ma ghara imere ha iwu onye nlekọta sekit tụrụ ndị okenye ahụ arụ ka ha gwa ụmụnna nwoke ahụ sị ọ bụrụ na ị na-eme ihe omume ndị mmadụ a na-ele otu ị dị kama ige ntị n'ihe ị na-ekwu ọ pụtara na ejichi gị adịghị mma obere ihe a ha kọwara ụmụnna ahụ mere ka nsogbu ahụ kwụsị meekwa ka ndị okenye ghara imere ha iwu ihe e dị na lala peji sịrị ịchọ ịmatakwu ihe ndị ọzọ gbasara ejiji gụọ isi nke iri ise na abụọ n'akwụkwọ na-enwe obi ụtọ ruo mgbe ebighị ebi ihe e dị na lala peji agwụla foto eji kọwaa paragrafụ nke iri na anọ na-egosi ebe osisi ahụ na-arọgharị mgbe oke ifufe na-efe otu obere foto dị n'akụkụ ya na-egosi ụmụnna ndị si n'ebe dị iche iche na-ese foto na mgbakọ ukwu ha yi uwe dị iche iche kwesịrị ndị kraịst ihe edere na foto ahụ sịrị ọ bụrụ na anyị a na-ele ihe anya otu kwesịrị ekwesị anyị agaghị esi ọnwụ ka ndị mmadụ hapụ ihe ha kpebiri mewe nke anyị paragrafụ nke iri na ise ajụjụ olee ihe Baịbụl kwuru ga-enyere anyị aka mgbe anyị na-ahọrọ otu a ga-esi agwọ anyị otu esi agwọ ọrịa onye Kraịst ga-eji aka ya kpebie ihe ọ ga-eme ka ahụ na-agbasi ya ike ọ bụ naanị iwu ole na ole ka Baịbụl nyere gbasara otu onye Kraịst ga-esi kpebie otu a ga-esi agwọ ya ọrịa dịka izere ọbara na mgbaasị ihe ndị ọzọ bụ ihe mmadụ ga-eji aka ya ekpebiri onwe ya ụfọdụ ndị rịawa ọrịa naanị ndị ha na-agakwuru ka ha gwọọ ha bụ ndị dọkịta ma e nwere ndị ọ na-akara mma ka esi n'ụzọ ndị ọzọ gwọọ ha n'agbanyeghị otu anyị si kwetasị ike na e nwere otu ka mma isi agwọ ọrịa anyị kwesịrị ịhapụ ụmụnna anyị ka ha jiri aka ha kpebie otu a ga-esi agwọ ha ọrịa ihe anyị kwesịrị iburu n'obi gbasara ihe a bụ nke mbụ ọ bụ naanị alaeze Chineke ga-agwọ ndị mmadụ ọrịa ha kpamkpam ruo mgbe ebighị ebi Aịzaya isi iri atọ na atọ amaokwu iri abụọ na anọ nke abụọ obi kwesịrị isi onye Kraịst ọbụla ezigbo ike na otu ọ họrọ a ga-esi agwụ ya bụ otu kaara ya mma ndị Rom isi iri na anọ ise sịrị otu onye na-ewere n'otu ụbọchị ka ụbọchị ndị ọzọ onye ọzọ na-ewere n'ụbọchị niile bụ otu ihe ka obi si onye ọbụla ezigbo ike n'ihe o kwere nke atọ anyị anaghị ekpe ndị ọzọ ikpe ma ọ bụkwa na eme ihe ga-eme ka ha kpọbie okwu nke anọ ndị kraịst na-ahụ ibe ha n'anya ha na-aghọtakwa na ọgbakọ ịdị n'otu dị mkpa karịa ime ihe ha chọrọ ọ bụrụ na anyị eburu ihe ndị a n'obi ọ ga-eme ka anyị na ụmụnna anyị na-adị n'ezigbo mma meekwa ka ọgbakọ na-adị n'udo foto eji kọwaa paragrafụ nke iri na ise na-egosi ebe osisi ahụ na-arọgharị mgbe oke ifufe na-efe otu obere foto dị ya n'akụkụ na-egosi ebe mmadụ abụọ chị ọgwụ eji agwọ ọrịa n'aka otu n'ime ha chị mkpụrụ ọgwụ dọkịta gwara ya ṅụọ onye nke ọzọ achịrị ọgwụ mgbọrọgwụ na mkpa akwụkwọ na karama ihe edere na foto ahụ sịrị ọ bụrụ na anyị a na-ele ihe anya otu kwesịrị ekwesị anyị agaghị esi ọnwụ ka ndị mmadụ hapụ ihe ha kpebiri mewe nke anyị paragrafụ nke iri na isii ajụjụ olee otu ndị okenye ga-esi gosi na ha na-ele ihe anya otu kwesịrị ekwesị mgbe ha na ndị okenye ibe ha na-emekọ ihe ndị okenye kwesịrị ịbụ ndị eji ama atụ n'ihe gbasara ile ihe anya otu kwesịrị ekwesị dịka ihe atụ okenye ekwesịghị na-atụ anya na ndị ọzọ ga-anabata arụ ọ tụrụ naanị n'ihi na ọ bụ ya tọrọ ndị okenye ndị ọzọ kama ọ na-aghọta na mmụọ nsọ Jehova nwere ike ime ka okenye ọbụla kwuo ihe ga-eme ka e kpebie ihe bara uru ọ bụrụkwa na ihe ọtụtụ ndị kwadoro emegideghị iwu Baịbụl ndị okenye ma ihe na-eji obi ha na-akwado ihe ọtụtụ ndị okenye kpebiri ọ bụrụgodị na ha gaara achọ ka emee ihe dị iche foto eji kọwaa paragrafụ nke iri na isii na-egosi ebe osisi ahụ na-arụgharị mgbe oke ifufe na-efe otu obere foto dị ya n'akụkụ na-egosi ebe ndị okenye ọgbakọ na-enwe nnọkọ okenye bụ okorobịa na-ekwu okwu ndị nke ọzọ a na-ege ya ntị ihe edere na foto ahụ sịrị ọ bụrụ na anyị a na-ele ihe anyị otu kwesịrị ekwesị anyị agaghị esi ọnwụ ka ndị mmadụ hapụ ihe ha kpebiri mewe nke anyị uru ile ihe anyị otu kwesịrị ekwesị na-aba paragrafụ nke iri na asaa ajụjụ olee uru ndị kraịst na-ele ihe anya otu kwesịrị ekwesị na-erite ọ bụrụ na anyị a na-ele ihe anya otu kwesịrị ekwesị e nwere ọtụtụ uru ọ na-abara anyị ọ na-eme ka anyị na ụmụnna anyị dịrị na mma meekwa ka ọgbakọ dịrị n'udo ọ na-eme ka obi dị anyị ụtọ na e nwere ụdị mmadụ dị iche iche na ndị si n'ebe dị iche iche na ọgbakọ Jehova dị n'otu nke kachanụ bụ na obi na-adị anyị ezigbo ụtọ n'ihi na anyị ma na anyị na-eme ka Chineke anyị bụ Jehova onye na-ele ihe anya otu kwesịrị ekwesị gịnị ka ị ga-aza gịnị ka anyị na-amụta n'aka Jehova na Jizọs gbasara ile ihe anya otu kwesịrị ekwesị olee otu ile ihe anya otu kwesịrị ekwesị ga-esi nyere anyị aka ma ihe gbanwee na ndụ anyị olee otu ile ihe anya otu kwesịrị ekwesị ga-esi mee ka udo dịrị n'ọgbakọ abụ nke iri itoolu ka anyị na agbalite ibe anyị ume isiokwu agwụla